AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ana m ekele gị na-asị ka onye nwe m nọnyere gị n'ezinụlọ gị ka ihe gara gị nke ọma ka onye nwe m due gị ụbọchị niile nke na-adị ndụ anyị abịala ọzọ dị ka anyị na-aga n'iru na ntụgharị uche nke okwu nke ezinụlọ achọrọ m ime ka anyị mata gị onye mụ na ya na-atụgharị uche na ụmụ iruru ihe ndị anyị chere na ọdị ihe ha bụ pụrụ imeva anyị n'ọha biko ka anyị bido na-ahụ ihe ndị a dị ka nramahụ nke ha bụ ọtụtụ n'ime ha pụrụ ịla ọdịnihu mmadụ n'iyi ma ọ bụrụ na ijighị ihe akpọrọ ihe ma ọ bụrụ na ịgbasi ụkwụ n'ala ike hụ ha dị ka ndị iro gị ma kwụsị ịkpa agwa ndị dị otu a ọ dị otu nwa agbọghọ mgbe gara aga nwa agbọghọ a ihi ụra a na-amasị ya mgbe ọbụla ọ na-ehi ụra chi o kwesịrị ịga ọrụ mbilite abụrụ ya okoro ya ebido na-ahụ ọbụna elekere nke ekowere ebe ọ na-ehi ụra dịka ihe na-egbochiri ya ihi ụra ka o si chọọ mgbe ọbụla elekere ahụ kụrụ ịkpọta ya ya apịnyụọ ya ọkụ ọkụ ọzọ ya apịnyụọ ya ma mgbe ọ na-apịnyụ elekere ọ bụ elekere bụ onye nọ na nramahụ ka ọ bụ ya onwe ya mgbe nramahụ ji bịa n'ụlọ ọrụ ebe ọ na-arụ ọrụ n'ihi ihe nke ahụ mere bụ ọ na aga ọrụ n'oge ya bịa nwetewe nramahụ ajụwa ya ajụjụ mewe ihe ndị so ya ya ele anya na ọ ga-evutara ya okoro ọ bụ ya kpatara ya lọta ọrụ n'ụbọchị ahụ koro elekere ahụ kopụ ya n'ọnụ ụlọ nke ọzọ ebe ahụ ha bi otu ọ ga-abụ elekere ahụ kụọ ya ebilite n'elu akwa ya gaa gbanyụọ ya ka ọ ghara ịbụ nke ahụ ọ nọ ya nso ọ bụ ọ ga-anọ n'elu akwa ya pịnyụọ ya mgbe ahụ o biliri ịga ịgbanyụ ya nke ahụ emeela ka ọ matasị n'ezie na o ruola mgbe o kwesịrị ijikere ịga ọrụ mgbe ọ malitere ịkpa agwa n'ụzọ dị otu a ngwa ngwa o si n'elu akwa bilie ọ dị ihe ndị ahụ nke ọ na-eji afụchi onwe ya maka oyi ya chịpụsịa ha dum chịsagharị ebe dị iche ime ka ọ mara si n'ezie na ọ dịghị ohere ọzọ o nwere iji ga ihi ụra nwa agbọghọ a ndụ ya agbanwee ya ebido bụrụ onye na-aga ọrụ n'oge ọ bụrụ na ọ bụrụ na ọ gbasi ụkwụ n'ala ike merie onye ira nke bụ ụra na umengwụ ọ gara alụpụta na a ga-achụ ya n'ọrụ ma ya sị agaghị m ekwe ka nke a dịgide n'ime ndụ m nwaanyị nke ọzọ di ya bụ onye ọ na-amasị iripụta ahụ ịmara na na ọ dị ụfọdụ n'ime anyị anyị anaghị ele onwe anyị anya otu anyị gbalitere n'afọ ọ dịghị ihe ọ pụtara nye anyị anyị bịakwa anyị apara mmiri ara ehi na-awụnye n'ọnụ dịka ụmụaka na-erubeghị afọ ise anyị arawụnye mmiri ara ehi n'ahụ anyị ya na-ewute nwunye nwoke a n'ihi na ọ hụrụ otu di ya dị bịa cheta na ihe ndị dị otu a pụrụ ime ka di ya bụrụ onye ọ bụ mmanụ ahụ nke ọ bụ ọkarịa n'ime ahụ anyị ya butere anyị okoro nke ndị bekee na-akpọ kolesterọl bụrụ ihe na-ewuli elu n'ime ndụ ya n'ezie ọ bụ gịnị ka nwaanyị a mere nwaanyị a ga-weta mmiri ara ehi nke ahụ na-apụghị iwuli ọbụna mmanụ ndị dị otu a elu were tinye n'ebe ahụ nwoke a na-esi eweta mmiri ara ehi a mgbe na-adịghị anya ọ chọpụtara na ụtọ ya adịkwaghị dị ka ọ dị mbụ mgbe ahụ ka ọ matara ihe nwunye ya na-eme gị onye mụ na ya na-atụgharị uche ma mgbe ọ ji bịa onwe ya anya ya hụ na ọ kaara ya mma ịṅụwa nke ahụ na-agaghị eme ka mmanụ nke na-adịghị mma bụrụ nke ewuliri elu n'ime ahụ ya nwaanyị nke ọzọ ọ bụ onye ọ na-amasị ịra ụmụ ihe a na-arachasị arachasị awujuru nnu bekee nke a na-akpọ ice cream ọ bụrụ na ọ zụọ ya otu a o nwere ike naanị ya ga-ara iko anọ n'otu anyasị ọ tụkata ụkwụ ya ya gbanye ihe onyonyo were ngazi na-ara ya mgbe o ji bịa chọpụta na ihe ahụ ekwesịghị ekwesị ya bụrụ okoro nye ya ka ọ na-achọ otu ọ ga-esi wee kwụsị ụdị agwa ahụ gịnị ka o mere ya sị di ya ngwa ngwa ọ hụrụ na ya ji ihe dị otu ahụ lọta ka o were ya tụba n'ebe a na-ekpofusi ihe di ya mere ya ugboro abụọ chọpụta na atụnye ya ebe ahụ ọ na-agakwa vọkasịa ihe ahụ tụtụrụ ya ra gịnị ka di ya mere ngwa ngwa ewetara ihe dị otu ahụ di ya ga-ịhụ na awụfuru ihe ahụ were ncha nke eji na-asa efere gbajuo na ya gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ otu a ka nwaanyị a si dọpụta onwe ya na nramahụ ma tutu nke ahụ na-eme ọ chọpụtala na nnu bekee nke dị ya n'ahụ abụrụla nke lara elu nke pụrụ itinye ya n'ọrịa mamịrị ịkpọlitekwa ọtụtụ nrịrịa ndị dị iche iche ọ bụ ya kpatara o ji dị mkpa na ihe ndị a dum anyị na-eleba anya bụ agwa ndị na-ekwesịghị ekwesị anyị agaghị eche eche ka agwa anyị si na ihe ndị a adịghị mma ka anyị site na ntụgharị uche nke anyị na-atụgharị n'ụbọchị taa were aka anyị bido ịlụso ihe ndị a ọgụ ha bụ ndị iro anyị ha na-eme ka anyị ghara ibi ụdị ndụ nke Chineke kwadobere mụ na gị ha pụrụ ịlara anyị ihe n'iyi ma ọ ga-amasị m ka anyị gbanwee ndụ ndị dị otu a gbanwee agwa ndị dị otu a ka ha ghara ịbụ ndụ anyị ka ha ghara ịchị anyị ka ihe na-agakwara n'anyị nke ọma igbo ọma na-ege ntị iweda onwe onye ala bụ ezigbo agwa onye nọ n'ime kraịst ga-enwe arịrịọ ka m na-arụ anyị taa ka anyị nwee mmụọ nke iwedo onwe onye ala chineke ga-ebuli anyị elu amen anyị ekelela onye wetara anyị oziọma nke ezinụlọ nke taa onye okenye eze nlewemchi anyị na-asị ka mara chineke na udo ya bara gị ụba ka anyị hụ na ya chineke nọgide n'ime ndụ gị ugbu a ka anyị gee ya bụ ọma nke ndị empower us lord ṅụrịa n'ime kraịst ọ bụrụ na ihe ndị amasịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị kọrọ na ekwentị na 0706 3637 224 0706 3637 224 ezi enyi m ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a na ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị si dịkwa ụtọ nke ukwuu bụ mbikọ nke ụmụnne ha ọbụla ha ịdịkọ n'otu ụmụ chineke unu abịala ka mara nke onye nwe bara anyị ụba n'aha jizọs emen ana m ekele mmadụ niile ndị na-ege ntị n'oge ka nke a na ịbịa nso were akwụkwọ nsọ gị ka anyị tụgharịa uche n'okwu Chineke taa isiokwu anyị na-asị lee otu o dị mma bụ mbikọ nke ụmụnne lee otu o si dị mma bụ mbikọ nke ụmụnne dịka akwụkwọ nsọ gwara anyị na akwụkwọ abụọma otu narị iri atọ na atọ na akwụkwọ abụọma otu narị iri atọ na atọ na mmokwu nke mbụ ya ọ si lee ka o si dị mma lee ka o si dịkwa ụtọ nke ukwuu bụ mbikọ nke ụmụnne n'otu ka anyị hụrata isi imeela chineke anyị taa dị ka anyị na-aga ịtụgharị uche n'okwu gị meghee mmụọ anyị meghee uche anyị ka anyị ghọta okwu gị kwuokwa na n'ọnụ oru gị bụ okwu nke ndụ ka anyị wee jidesi okwu gị ike ma jee ije n'ime ya arịa m ka ọ dị otu aha n'aha jizọs amen lee otu o si dị mma bụ mbikọ nke ụmụnne mgbe ọbụla akwụkwọ nsọ si na ihe dị mma n'ezie nwanne m nwoke nwanne m nwaanyị mara na ihe ahụ dị mma n'ihi akwụkwọ nsọ si behold look how good and pleasant lee otu o si dị mma dịkwa ụtọ nke ukwuu bụ mbikọ nke ụmụnne ịdịkọ n'otu na akwụkwọ jenesis mgbe chineke kere ihe dị ka ọ na-eke ya na nkara na nkara ya kee nke mbụ ya si chineke wee hụ na ọ dị mma nke ukwuu n'ihi nke a otu a ka akwụkwọ nsọ hụkwara mbikọ nke ụmụ chineke nwoke nwanyị na ọ bụ ihe dị mma nke ukwuu chineke kere ihe niile kee okooko ndị ọcha ndị ojii ihe ndị a niile na-ejikọta aka maa mma nke ukwuu ma mmehie abụọla ihe mere ka ihe ọma chineke kere nye anyị ghọọ ihe ọjọọ ma ekele dị chineke n'ihi na mmadụ bụ onye a zọpụtara site na mara anyị nwere otu chineke otu okwukwe otu baptizim otu olileanya adị m mma karịa gị ịdịghị mma karịa mụ ma anyị niile bụ otu n'ime chineke nkewa ntiwa na nzọgbu nke dị taa n'etiti ụmụ chineke bụ ihe ọjọọ nke ukwuu nke ka nke n'oge ndọrọ ndọrọ ọchịchị a n'oge anyị na-aga ime elekshọn anyị gacha ịhụ ihe arụ dị iche iche dịka anyị na-ahụ ya n'ebe niile dị iche iche ụmụnne ndị bikọ n'otu nkewasị abata otu ezinụlọ enwee ntiwasị n'ihi ndọrọ ndọrọ ọchịchị nke dị taa ọbụna n'ime nzukọ nke Chineke in the Church of God a na-enwe nkewa na iru otu dị iche iche ihe ndị adịghị mma leenụ ihe nkewa mere obodo niile dị iche iche obodo mpaghara ugwu nke Etiopia obodo mpaghara ugwu nke Naịjirịa ihe ndị a niile n'ihi adịghị n'otu ọnwụ iwufu ọbara ihe ndị a ka anyị na-ahụ n'etiti anyị taa n'ezinụlọ na ọlụrụ di na nwunye nkewa dị ịdị n'otu adịghịkwa n'etiti ha n'ime nzukọ ịdị n'otu adịghị gịnị kpatara ihe ndị a ọ bụ na-etinye aka n'ime nkewa n'etiti ụmụ chineke mmehie bụ ihe na-eweta nkewasị n'etiti mmehie ahụ onwe onye bụ ihe mbụ nke dị ebe ahụ mgbe ọbụla ọ bụ onwe onye onwe onye mụ lezie anya nkewa abatala n'ime ya ọ bụ onye ọchịchị gị lezi ọ bụ naanị nke gị onwe gị ọ bụ ihe ọjọọ leenụ naijiria nke anyị nọ n'ime ya ndị anyị họpụtara ka ha bịa duo anyị pụọ ebe ahụ were onwe onye o butela nkewa dị iche iche onye yoruba onye igbo onye awụsa naijiria adịkwa n'otu otu o kwesịrị ịdị nkewa abata ịdị n'otu abụọ ihe ọjọọ ma akwụkwọ nsọ na akpụ anyị oku ka anyị hụ na anyị bụ otu n'ime kraịst ọ bụ naanị ọbara nke jizọs bụ ihe eji chịkọta anyị ọbara jizọs onye nwụrụ ọnwụ n'obe kalvarị nke siri ike karịa mmiri bụ ihe jikọtara mụ na gị n'ime kraịst enweghị onye ọcha enweghị onye ojii n'ime kraịst enweghị otu dị iche iche n'ime kraịst anyị niile bụ otu n'ime ya anyị na-kwesị ịdị n'otu n'ime ezinụlọ anyị ekwesị ihu ịdị n'otu n'ezinụlọ anyị ekwesị ịdị n'otu ihu ịdị n'otu na steeti anyị ekwesị ihu ịdị n'otu na Naịjirịa onye ọbụla na-achọ ikikere pawa onye ọbụla na-achọ ego ihe nweta ole kwere enweta udo ya mere ana m arịọ na anyị na-achọ udo karịa ihe ọ bụla, udo na-eweta ọganihu udo na-eweta mmeri udo na-eweta ịhụnanya anyị niile n'ime Chineke kwesịrị ịbụ otu anyị kwesịrị ịbụ ndị na-eje ije na-ekwu okwu dịka onye nwa anyị jizọs kwuru mgbe ọ bịara n'ụwa onweghị nkewa ọ hụrụ onye ọcha hụ onye ojii ọkwa n'ihi onye ọcha na onye ojii ka o kwere nwụọ ọnwụ ma taa e nwere ihe atọ na-eweta nkewa n'ezinụlọ anyị e nwere ihe atọ na-eweta nkewa n'obodo anyị nke a bụ asịrị nke mbụ asịrị ya asị mụ sị ume heo ụmụ chineke olee otu anyị ga-ekwere sịrị sịrị sịrị ya bụrụ ihe ga-etiwasị anyị nke abụọ bụ ikwutọ mmadụ ka ọ bụrụ onye ewedara ala gị nwa bụrụ onye e weliri elu mgbe ị na-ekwu ihe mmadụ na-emeghị na-asụ bekee na-asị pull him down nke bụ ị na-achọ ịdọrata ya ọ bụ ịdọrata ya ọ bụ gị nwa ga-agbalị nke ọzọ bụ gị nwa na-achọ iji ike aka gị mee ihe dịka ọchọ onwe nke onwe onye si dị ma ana m agwa gị ọ bụrụ na anyị mee ihe dị ka ọchịchọ Chineke si dị nkewa ga-adị ọ bụrụ na anyị na-eme ihe dị ka akwụkwọ nsọ si dị ikpechicha ga-adị akụ na ụba afọ ole mmadụ gbara ọnọdụ inwe maọbụ akwụkwọ ịgụrụ maọbụ ndị enyi ị nwere nke a bụ ihe kwesịghị ịchịkọta anyị anyị abụrụ otu iweta anyị anyị abụrụ otu n'ime onye nwe anyị ya mere akwụkwọ nsọ si lee ka o si dị mma lee ka o si dị ụtọ nke ukwuu mgbe ụmụnne na-ebikọta n'otu n'akwụkwọ hibru isi iri na abụọ amaokwu nke iri na anọ ọ na-asị anyị mee ihe ọ bụla ị nwere ike ime n'ike onwe gị ịhụ na udo chịrị mee ihe ọ bụla ị nwere ike ime n'ime onwe gị ịhụ na udo dị n'etiti ebe ị nọ n'ihi na ọ bụrụ na mmadụ adịghị nsọ ọ ga-ahụ chineke ọ bụ na mmadụ adịghị nsọ ọ ahụ chineke makụ ya na bekee ọ sị make every efọt to live in peace wit all men and be holy without holiness no one can see God mee ihe niile nwere ike ime n'ike gị ịhụ na ịdị n'udo n'etiti ụmụ chineke na ebe ị nọ n'ihi and dịkwa nsọ ọ bụ na mmadụ adịghị nsọ anyị ga enwe ike ịhụ chineke ịdị n'otu bụ ihe dị mma nke ukwuu ịdị n'otu na-eme ka anyị nwee ọganihu ịdị n'otu ga-eme ka anyị bụrụ otu ndị ọwụ otu alaeze a nke anyị ga-ala ọwụ otu ọbara ahụ Jizọs wụsa n'obe Kalvarị ka eji sapchapụ mụ na gị ọ dịghị onye ọwụ igbu mma ga-enweta mmiri maọbụ ọbara ya chaa green ma ọ chaa blak kama anyị niile ọbara anyị na-acha uhie uhie izi na anyị bụ otu n'ime chineke lee ka o si dị mma lee ka o si dị ụtọ nke ukwuu bụ ụmụ chineke ibi n'otu gịnị ka ị ga-eme n'ebe ibi ka udo dị gịnị ka ị ga-eme n'ezinụlọ gị ka udo dị gịnị ka ị ga-eme n'ọgbakọ ebe ị nọ ka udo dị naanị ihe nwere ike ime bụ chọọ ọdịmma nke nwanne gị chọọ ọdịmma nke nwanna gị chọọ ọdịmma nke oke obodo gị naanị n'ụzọ dị taa ka udo ga-adị arịrịọ m taa bụ ka anyị mee ihe ndị nwere ike ime ka udo dị n'obodo anyị jizọs nwụrụ ọnwụ n'ihi gị jizọs nwụrụ ọnwụ n'ihi mụ ọ bụkwa n'ihi anyị niile ka ọ ga-ekwere bịa ọkwa n'ihe anyị niile ka o kwere bịa na nke mbụ ma ọ bụrụ na ọ bụ anyị adịghị n'otu udo agaghị adị ma anyị adịghị n'otu ọganihu agaghị adị ka anyị dị n'otu ka ọganihu dị ka udo nke onye nwaanyị chịa n'ime anyị ka onye nwe mezuru nke n'aha Jizọs ezi enyi m ọma na-ege ntị ka anyị gbalịa chọọ udo chọọ ịhụnanya ka anyị rapụ mmehie ka anyị rapụ mpako site na agwa ndị a abụghị agwa nke kraịst ka anyị gbalịa na-eme ihe n'ime onwe anyị ka ọ na-ewetara anyị ịhụnanya na udo imeela onye mgbasa ozi ikechukwu kalụ egbe onye nyere anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa imeela anyị na-arịọ ka chineke nọnyere gị ka chineke nye gị udo ya ka chineke nye gị ịhụnanya ya n'ime ezinụlọ gị n'aha jizọs amen mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho dot com maọbụ arnigiria at gmail com at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo